Onye hapụ ọnụ ya, ụgụrụ aracha ya. Onye hapụ ọnụ ya, ụgụrụ arachaa ya. fails to lick one's lips, the inclement weather harmattan will lick it for him. Sarcasm: If one does not define self others will define one as they choose.